ndewo maazị odogwu o ndewo nwada nkechi but please tell us what you have just said okay i will do that maazị odogwu ndewo maazị odogwu means Hello, Mr. Odogwu. Hello, Mr. Odogwu. Good. That's fine. Did you get that? Ndewo Mazi Odogun means hello, Mr. Odogun. Ndewo Mazi Odogun. Yes, Mm-hmm. wo" means hello. Please say it. Ndewo. Ndewo. Again. Ndewo. Did you say it right? Ndewo. Perfect. Okay. Do you know what? I want you to turn to someone beside you and say hello to him or her in Igbo. Say Ndewo. Do that. Ndewo. Now, let's move up a bit. Say Ndewo and add the person's name. For example, if the name is Emeka, you say Ndewo Emeka. Or if her name is Golibe, you say Ndewo Golibe. Go ahead, turn around and say Ndewo somebody. Ndewo Emeka ndewo Emeka ndewo Golibe ndewo Golibe Did you do that? Good. Very good. Great. Now, let's try the other one. Mazi is Mr. Mazi is Mr. Mazi. Say it please. Mazi. Mazi. And again. Mazi. Excellent. Hey, Mazi Odogun. But you called me Wada Nkechi. Now tell us, what is Wada? All right. Just like Mazi, Wada means miss. Wada miss. Wada. Wada. Please repeat. Wada. And again. Wada. Wada. Good. Yes, good, good. Oh, wow. I hope you are having fun learning Igbo language. Asusu Igbo. Asusu Igbo. Repeat. Asusu Igbo. Asusu Igbo. Ọzọkwa. Ọzọkwa means again Okay, let's go. Asụsụ Igbo. Ọzọkwa. Asụsụ Igbo. Ọzọkwa. Asụsụ Igbo. Hmm, Dalo. Thank you. Dalo. Thank you. Dalo. If it's more than one person, I will say daalụ no. That's thank you all. Dalono. Dalono. Yes, Dalono. Thank you all. Thank you all. We will continue with the learning of the special letter in the Igbo alphabet. We, but first, let's have some fun. ka anyị nwee obere aṅụrị let's have some fun ka anyị nwee obere aṅụrị repeat ka anyị nwee obere aṅụrị ka anyị nwee obere aṅụrị ọzọkwa ka anyị nwee obere aṅụrị let's have some fun daalụ Thank you. Dalunu. Thank you all. Oh, that's good. I am all for it. Ono dịkwa njikere? Are you ready? Ono dịkwa kere. Ono dịkwa kere. That means, are you ready? Say that. Ono dịkwa kere. Ono dịkwa kere. unu dịkwa njikere unu dịkwa njikere are you ready okay maazị odogwu what can we play at um, um, oh, okay let's sing a song ka anyị gụọ egwu ọ ka anyị kwee ukwe ka anyị gụọ egwu ọ is maọbụ ọ is maọbụ now let's say it again ka anyị gụọ egwu maọbụ ka anyị kwee ukwe they are the same thing ka anyị gụọ egwu maọbụ ka anyị kwee ukwe ka anyị gụọ egwu maọbụ which is all ka anyị do you remember any song, Mazi But let's call Ichie Ozo Ikenga Nenugwagide. He will have something for us. Oh, that's true. Kamboya. Let me call him. Kamboya. Okay, my friends. Please listen to this. Kamboya is let me call him. Do you get that? Kam oya. Repeat. Kam oya. Ọ dị mma, ka Did you hear that? Ka m kpọọ Let me call him on the phone. Ka m kpọọ ya n'ekwentị. Ka m phone. ekwentị, please repeat after me. Ekwentị. phone. Ekwentị. Ekwentị. ọzọkwa. Ekwentị. Ọzọkwa. Ekwentị. Excellent. Hello. Ndewo, Ichie Ọzọ Ikenga. <laughs> oh, Dalo. Dalo Thank you very much. And um, Biko Ganunti. Please listen or please pay attention. Okay? Okay. Shh. Hold on, please, everybody. Let's listen to Ichie Ozoi Kenga sing for us. Na. dorebi ijolokaza dofabire dijugbuogbo dobi sọsọdo bazazikwa ee ndị igbo ya bụ nka dosodo <laughs> ee egwu ga-atọgbuo m o dorebi ijuru kaza dobabide dejugboogbo dobi sọsọ do bazazikwa oh, wow daalụ rinne ọzọ ikenga daalụ o egwu gị nke a atọka thank you very much ọzọ ikenga this your song is very nice wow daalụ rinne ichie ọzọ ikenga ndewo daalụ okay let's try the song maazi odogwu okay let's go dosodo ezigbo ajụjụ doremi ejolom kanza dofamire na ejigbuo m domi sosodo mma nzazikwa do so do ezigbo ajọ ụjụ mi ijolom kanza do fa mi re na ijigbuo m do do ma nzazikwa okay okay uh, guys let's go do so do ezigbo ajọ ụjụ mi ijolom kanza do fa mi re m The next segment is GB. binyere anyị aka ka ozi anyị wee na-erute ụnụ ozigbo ozigbo ewepụtara ya binyere anyị aka ma welikwara anyị isi aka elu ma Please subscribe to our channel to get regular updates and give us a thumb up if you wish. Thank you. mi